ọhaneze ndị igbo ekenekwa m ụlọ ọzọkwa na ma bịakwa n'ọzọ aka mkpụ nwanne ụnụ nwoke onye mgbasa ozi biko ka isi enweta vidiyo anyị na-asịkwana biko na-enyela ka na-eshie ya gị na-eshie ya gị na-agbakwa notifikeshọn gị na-agbasapụkwa ya bụrụzi ka onye ọzọ sorokwa gị n'afọ ihe na-agbasapụ ihe na-enenekwa kachasị mkpa biko bụ sọskraịbụ ọla anyị na chanel anyị anụnwa biko na um, chekwa kaba ahụ fụlụ anyị na fesbuk mana a na ọ nwere ozi dị mkpa ji wee bịa biko nwere ozi ọzọ anyị weta n'ụbọchị nke taata bụkwa na ụmụ nwanne ya nwoke a na-akpọ ebube dike o nwere ihe ọbịa bịa kwuo na vidiyo ya ọ sị na dibịa ọbụla na-akọ na-akọ nsị na-agwa ajọ ọgwụ adịghị nwere ego and there is a repercussion for everything mmadụ niile na-eme maka na ọ ọnwa ihe a bụ mmadụ bịa na-emezi n'ụwa ị na-ajụzikwa nna onye ejizikwa anya ọsọkọ ha na ihe okwucha mee nji nwe weta vidiyo na nwụchi ihe ọzọ okwucha data ka nọ bi ebu tune mọtụ inene de vidiyo inene ya ọnwezikwa ihe ọzọ ịmụta akaba arụ shie ya ka onye ọzọ solu gị fụ ihe na-afụ solukwa gị mụta ihe na ya bụ vidiyo maka na nwanne anyị nwoke a ji ezigbote okwu wee bịa ebe okwu jikwana wee bịa bụkwa nna onye na-eme nke ọ na-eme ya gbado anya ana jisi ike maka na ihe ọ bụla imegide bido mewa mmadụ ibe gị ihe ọjọọ ihe ọjọọ afọ na-eme ebe ị natara ụgwụ ya ụmụ gị anata ụgwụ ya abịa na-asị biko nenela anyị vidiyo na wenecha laik sọskraịbụ wee sọskraịbụ chegbela notifikeshọn gị ka isola na-enweta notifikeshọn mgbe ọbụla chekwa vidiyo ofu ngwanụ anyị enwenụ mgbe ọzọ ụmụ igbo ọhaneze eberika ịgbaka ịgba nnukwute mmụọ bịara enwere nnukwute oke ive dị mkpa m bịara ka m na eze. ọ bịa maka nkọwala ọra na-ezi ibe eme na ụfọdụ ndị dibia na-enwere ego and ụfọdụ ndị dibia na-anwụ n'ime ụbịa ma ebe na-ebute ụdị ka ibe abụ evulu dibia ọbụla na-akọ nsị ụdịka dibia abụ na-enwere ego ụmụ ọbụla ụdịka dibia abụ mụtara be na-enwekwuru ego na ibe m na-agwa n'ụbọchị tata evulu ndị abụ na-enye enye ule ma ndị abụ na-akwụ mmadụ ụkwụ abachuo ịma ibe m akọwa dibia ndị abụ na-eme ụdị ka ibe abụ ve na-enwere ego ụdịka ife ọbụla solova mee n'elu ụwa nwa kava nwee nwee ego ife niile va na-eme ya na ayasa ihe iji nwee na alụsị abụ nwelu na bewu ka alụsị abụ ya na-eme ọ bụ na igote nkịta if you dog gote nkịta debe na bewu ka isi nwee tren nkịta abụ ka nkịta abụ ya na-eme ọ bụ na i tren nkịta abụ ka ka ọ na-echekwa ụlọ ọ na-echekwa ụlọ apụta itere na nkịta abụ onye bata ya ta onye abụ alụ onye ọbụla bata n'ụlọ abụ ọta onye abụ alụ na ọma ndị maọbụ onye abụ ọ bụ your relation or na n'ibe nna akọwa n'ụbọchị tata dibịa ọ bụ na evụlụ na-eme mmadụ bịa ọkọ onye abụ nsị nala onye abụ ego ọkọọlịa mmadụ nsị this and that ụdịka dibịa bịa na-enwere ego I'm sorry to say go to enwe too dibia dibias na-akọ nsị ọ ya bụ ọ bụrụ na ị chọọ today akọchie gị ike ịnyụdebe nsị enwe many dbs mma very well ọ bụ na fa nwee miro miro a agbadebe like this na ọ bụrụ na akpọ afa mmadụ egbuo onye afọ na miro ama m too many dbs like that ọ bụrụ dị m mana dbs like that e na-enwere ego ụmụ ndị abụọ e na-enwere okwu ego ị na n'ive na akụwala ụnụ ụbọchị tata ife mbe na anabụ abịa sị na ndị dibịa Anambra ife niile bụ ego ego ego ndị dibịa Anambra vụrụ ụzọ n'oge ọgbọkwa ndị dibịa Anambra niile mana onwe ndị vụrụ ụzọ n'oge ma na e ajọ ọgwụ a na-enyela ego wee chaala ajọ ọgwụ wee gụba ọgwụ na-ebute ego nwantịn ya bụ na onye ọbụla na-abụ dibịa na-agwa wele ụbọchị ọbụla onye abụ bidoro kwaba mmadụ nsị ọgwụ abụ o ji eme awele a na-apụ ị na-afụ ji adị ụdị nwa nọ ibe nwa na-eme akọrọ nsị maka ndị abụ na-asị na ebu dibịa nsị this and that a na-eme akọrọ nsị mana ọ bụrụ na iwe wee mụ nnọdụ n'iru alụsị m nwere nwere nwee kwuo okwu n'isi iwu ive avụ m kwuru n'isi iwu na alụsị abụghị eme ya times 100 ị na-anụ ka o ji adị o dipendị na ụdị alụsị mmadụ nwere onye nwee ive ọgwụ a na-achọrọ ọgwụ achọ na n'ife nna kụwalụ n'ụbọchị taata hmm? enwegwu ovive ọzọ nchọ ka m kọwa maka ndị ahụ na-abụ achọba ịgwọ ọgwụ achọba aja anụ aja achọba nkịta maọbụ achọba buusu maọbụ achọba ezi maọbụ achọba pasị mmadụ ịbụ onye ọbụla na involve na that type of thing as a na anya ka ngwa ọ bụrụ na ịtara avụ ya today ihe atalala avụ ya echi apụta ọ bụrụ na ịtala avụ avụ na ụmụ ya atalala ụdị ka avụ avụ na agwa ya ata ezigbo avụ so as na ị na-eji aja anụ agwọ ọgwụ ya bụ ife nsị ka nkọwalụ and if you escape ịta ahụ ahụ ụmụ ya atalele dị ahụ and you as a person ọ bụrụ na ị na-abụ ije ebe dibia ọchara acha ọchara acha siti ya lekwa anya ka m gwawa okwu tupu mmadụ agwọvalụwa ọgwụ ka gwakwa alụ ka ị mara ife onye abụ ji agwọlụwa ọgwụ mmadụ ejikwa na aja anụ agwọlụwa ọgwụ ọgwụ ọbụla eji aja anụ wee gwọ ịma ife na-ebute sọntansị ọ na-anabụ mmadụ ịmụta nwa sọntansị onye abụmụkwuo nwa amụ enwere ike apụta echi ụmụazị abụ anọdụ n'afụ anọdụ na ntaramahụhụ ya bụ ibe na-agwa m n'ụbọchị hmm? aja anụ adịlọ mma itinye n'ọgwụ ugo dị n'afịa ife na-eme n'obodo dibia na abụ abịa ejegolo nkịta etinye n'ọgwụ many of them cannot afford to buy ugo itinye ugo n'ọgwụ many of them can't afford to buy it onwe onye ọya bụ ije na di ya kịta nwee si ego ole ka o ji agwa wele osi wee ego na iji gị nweta ihe godo onye ahụ 50 na 50,000 eh, agwụvawa wele me mean you know that 50,000 enye eh, egote nwụrụ otu isi ugo ugochalacha isi ugochalacha na 50,000 egote nwụrụ ya talk more of igote ugo ndụ wee waka wele na ndị ife na-ekwu n'ụbọchị tata abịa m ka m kọwala ọra na eze ife ntị na anụ ife dị n'ime ee eh? ọ bụrụ ka o ji adị ọ bụrụ na ị chọọ ịmụta ive ịmụta ive apụta ọ bụrụ na ị chọrọ ịmụta ive ogo ya ebido you can castigate me you can say that what I'm talking is nonsense but ogo ya ebido na ndụ ya sị had I known ọ bụrụ ka o ji adị ka na ndị nna nna anyị bụ agwala ajọ ọgwụ rie nne bụ agwala ajọ ọgwụ rie nne mana ajọ ọgwụ ndị abụ niile bụ agwọ be enwela ego that is how it is in many villages today ndị abụ a na-afụ na afa kasị nwee nwa ọgwụ many of them don't have money The reason it, it is like that is that some people usually try to impress people, and when they're not trying to impress people, by so doing a judge job, maybe somebody you are working for, normally you e go to go. mmadụ ya ejide ya dịka 400,000 or 500,000 wee gote ugo chalacha nkwute ugo chalacha now somebody abịa gwa ụsịwo na ife ya ji 100,000 si ka emebe na ọ bụrụ na nnukwu ife ọma eme na ya ya ebutela ohi moto this and that ga-egwobali ya wele this and that ije na mọchụarị kwute mmiri eji wuo ozu arụ ije gote nkịta ịgwọba ọgwụ ka onye abụkọrịla onye ahụ na mma fast fast emesịa na ihe ata ahụ ya gị bụ onye agwụkwụrụ ọgwụ ihe ata ahụ ya ma ọ bụ ma onye eji ya ọ bụrụ ka o ji adị ọ bụrụ na ị chọọ ịgwọ ọgwụ ka walụ jiri ezigbo ibe na-agwọ ọgwụ ọ bụrụ na ị na-atụrụ egwu ife ọgwụ ahụ nwere ike imewu tụka na egwu maka ife ọ ya eme ọmụwa echi na ebe ka m n'ụbọchị tata ebedike ọmụgwụrụ okwu nwa n'ụbọchị tata ọ na nweta ozi nwe tụsa anya hmm, ka ọra na eze ka ụwa mụla akọ nọ ibe agaziela ọra na eze egwu omibe mma egwu abụkwa m na na-enecha anya vidiyo anyị biko na amụ isi na-enechakwa ka m nwasi wee wetakwa eti ha m wepụrụ m ewepụ wee na-asị biko ka isi na-enechakwa ya nyela ya aka gbasa vidiyo nyela ya aka sọskraịbụ na chanel anyị sọskraịbụ cha egbela notifikeshọn gị ka isola anyị na-enweta notifikeshọn mgbe ọbụla anyị e tiri vidiyo fụ wee na-asịkwa biko igbo igbo ebe onye nọ na jisike na ngwa ọbụla ị na-eme na-emesikwa eke si aka n'ihe ọjọọ maka na asịkwa na-alụ gbaa afọ ọ bụla omenala ntagwu ụfọdụ na-achọ ka ha miti up from d emewe ihe dị aṅa ka ha wee kpata ego anụ biko gị si na-enecha vidiyo anụnwa afọ m na-ele ya n'ela ya aka shie ya sọskraịbụ ọla anyị na chanel anyị anyị enwe na mgbe ọzọ